anụ m na Newslands unu kịta bụ kwechili ọ kwechili a ka Ebonyi Son na Oga ga-eji eje ekwechili n'ime Kuje prison o nwere accusation video m fụrụ Ebonyi Son na Oga Two People yesterday gbasara Evangelist Ebuka Obi mana mmakwa ọtụtụ kwuru ya bụ video the only thing chọrọ ịgwa Ebonyi Son ya na Oga bụ I hope na jikwa evidence kasị achọkwa m ịnụ justice for Ebonyi Son or justice for Oga Two People mgbọga akpọtụba achọkwa m ịnụ justice mgbọga akpọtụba ọkwụnụ ji evidence eji mee transaction a ndị celebrities ụnụ na-ebuko unu si na Obi na aha ya kafa attend ya Zion Ministry ọkwụnụ ji payment evidence eji wee transfer alụfa dị ego the celebrities unu na-ekwu okwu ya I hope they can come out and defend you people I hope they can come out and bear witness that Nnewi bụ eziokwu. This 2024 nzuzu na ga-ebe anyị hapụ na Ebuka Obi ka ọnwụlụ mmiri tọgbu iko ọ bụrụ nsọ ya bụ prọfet anyị nwe ma man God anyị nwe n'ala Igbo maọbụ na Naijiria si ho ifi na-ekwu okwu dị isi gbaa mbọ fụ na ịnwere nwere evidence ihe unu na-ekwu ọ bụ eziokwu ọ bụ asị o ihe na-ekwu okwu ya bụ ọkwụ unu ji evidence evidence eji transfer those celebrities dị ego unu ejikwu ya ka ọ ghara ịbụ mgbe ọ ga-akpọtụba na ayọba biko na soshal midia biko adị ọkwa DCA DCA bụ ometalubulu DCA ometalubulu bụ DCA ka ga na-ekwechili ị na-ekwechili na everywhere dịchọ na iji evidence ka ị ghara ekwechili na kuje prison so oga two people na chịkọwalụ m dat na evangelist ebukobi na ndị Zion ministry fili ego faji wee kwụọ Destiny Etiko ụgwọ ka o wee bịa Zion ministry kwụọ James Brown ụgwọ kwụọ Jpac, kwụọ Mamụka, kwụọ other celebrities o wee bụrụzie oga two pepụ na-enwebeghị ihe o megolo achiv na social midia oga two pepụ na-elibe nri taa anụ na abụ ka ndị Zion n'afọ ọzọ Ekefa ji wee kwụọ ụgwọ melo ji bụ na ọbịabe Zion ministry ọ <laughs> kwefuru ihe ahụ na-achọ dịkwanụ kiefu dịnụ kiefu maka na asị onye nkụ arụrụ ngwele abịalie ọlịlị hapụ na evangelist Ebuka Obi na-aza na ministry ka fa zuo ike ihe ahụ na-emebi a na-akpọ defamation of character ka ọnya lebụkwa mgba ga-ejide unu kịta si nu weta evidence unu ebido yaba biko na soshal midia this bụkwa ihe e isi ya bulu achọkwa m ịnụ justice this onye chọta okwu ya dịkwa achọ na o nwere connection oge ji wee setụlụ ọ dị okwu ịkwachọ na inwe dị contact the question iji the evidence You ga-eji wee settle all yourself out You ga-eji feel free yourself out I talk achọkwa m ịnụ eme na asị na ejikwa jide Ebonyi some of jide oga two people abịajọba biko na social media biko ajọkwa this year mụ na onwe m two times to come and perform in Zion ihe na-adabara bụ price which I'm a living witness even my friend uh, Mamoka I think um, although eh, if you're not... Let's off go Mamoka but is it last year or last two years? Ọ gara Zion. Years ọ ga-aza ya so but ndị mmadụ sikwa na grace dị ebuka obi n'ime ma ihe eh, mamoka ji beba the church no mamoka was paid to come and perform which i am very much aware of that one i'm a living witness okay um my name is Ebonyi Son in case you are seeing my video for the first time and i'm here with my brother oga two people okay o nwere video onye eh, onowu igbo tv me onowu igbo mm-hmm. ọ sị na eh, na 99 ma ninety five percent mma nwaanyị na-aga Zion hmm. bụ ashewo ashewo and secondly na ka ife na-eme onye amụrụ m na katọlik na nwere apụ katọlik gaba Zion amụọ gị na Assemblies of God Church kerapa Assemblies of God Church gaba Zion na ndị a niile m ụmụ nwoke ya bụ ashewo ashewo orukwa ụbọchị a mfụ m onye anụnwa ee eh, destiny etiko ka destiny gịnị nke ukwu ya dị ka ukwu eh, eh, nke ukwu ya dị strong ka ukwu concrete with James Brown nke a na-eme dịka dịka alịkarị ka mụnwa ee eh, so mfụ ha de so mfụ msi ọ oh, des notigo ka ebe m ojizi gaze de and eh, James Brown ọ ga eme ha deliverance ka ọ gịnị and after eh, James Brown gacha de m fụkwara ọ na-eyikwa ihe ọ na-eyikwa tu why can't the god of Ebukobi change that man si so change James Brown ka ọ na-adresizi ka nwoke nọma um, James Brown with the best of my knowledge be businessman Uh -huh. So 99% of celebrities naga Zion naga there for business to come and perform. They are being paid by either the members or the management of the church. Pause. Go there again. I said that 99% of ndị naga Zion. Mm. Naga there. The celebrities. Uh, yeah, the celebrities, uh, not uh, the ordinary members. Yeah, yes. Are being paid to come and perform. Like, you know, I'm two times to come and perform in Zion. Ihe na-adabara bụ price. That is why I did not go. Ezinago na oge emego gịnị? Emego me invite two times to come and perform which I'm a living witness even my friend uh, Mamoka. I think um, although if you're not... Yes, not I've gone Mamoka but is it last year or last two years? Ọ gara Zion. Ọ gara Zion. So but ndị mmadụ sịkwa No grace dị ebuka obi n'ime ma ihe eh, Mamoka ji beba the church. No, Mamoka was paid to come and perform which I am very much aware of that one. I'm a living witness. And Mamuka Nongwe uh, eh, was paid and he's still alive. So I cannot come and uh, lie. against somebody. And go and work it to the price you, but the price no enter. Uh, apart from the two times for sure. Only guy, uh, one other time I for him for to come and do um this <laughs> birthday shout out for Ebukobi. Mukadi Niche. No, his birthday. Mukadi Niche. Uh, I did not do. So but I come to come to Zion two times ye na that borobo price and uh, that time mamuka be at that place mamuka was paid and apart from that time mamuka guy don't go other times i been contacted mm, refer number mamuka na they want him to come and perform there uh -huh. so but one went successful which you said you i have for me uh ah. -huh. for me ah. okay. so when any celebrity he akpo see how that perform or to children of god that will not go tí ó ń ṣe normal thing. but eh? they will pay them abi no just no grace at that church in neburaga. obisi grace at the church may the person of celebrity. okay well, anyway which means onye na-agbapụta ndị mmadụ ewere jee pak na mma mpa semifro jee pak titi obido gaba zion na ihe chenji gori ya ọfụma ọ na jee pak na dada play because of the grace kọ na akwụ jee pak ụgwọ ọ the grace bụ jee jee pak bee eh, akwa ọkụkọ ọ na ịnọrọ na jee pak ọ fụrụ m nke ọ ghara 10000 Okay. Je eh, eh, eh, which means no ego ana ya na akwuje park ụgwọ. Ah, let me say it with English. 99% of celebrities that perform in Zion ministry are being paid to come and perform by the members or the management and it's a normal thing because I, not I know, Zion. I know. Yeah. I'm from the church na akpọ mmadụ ada perform na church mm -hmm. to, to entertain people water. Yeah. But ihe mụ na-ekwu bụ na ndị Zion na-agbapụtara asị gị na all the celebrities na-abịa there they are coming there because of the grace dị Ebuka Obi n'ime. Okay, ọ bụ na the grace mere they paid Mamuga to come and perform. Okay, the grace na-akpọtazi other people for free. Why not the grace bring them for free? Me here, I'm telling you that I have been invited to come and perform in Zion ministry two times waiting, no, no. Uh, bring uh, eh, wetin na the price the price no enter uh -huh. so because me, me i value my business very well if the money no reach i no dey okay which means you're a destiny go and uh, james brown no garo there James Brown, did he look like somebody that like what they are doing in Zion ministry? I wonder because when you James Brown okay. is there. you should know that James Brown went to Zion ministry because of money. J Park that is used to be in Zion ministry is there because of money. even uh, uh, akụzi ahụ na-arụ na zero minutes not there because of uh, business a na-eme I'm not saying that church is bad or I good know, I'm know, not against know, whatever they are doing I know. it's a normal story. okay which means oh nwere mgbe a na um, ibu bịa Zion mm. si si na ma na ibu na mmadụ na ibu bịa nakwa mmadụ bie na ụtọ ndụ shọ ọ bụ na Ebuka Obi ma na mama m ga-abịa Zion e, Ebuka Obi amụrụzi na Mr. Ibu ewo legendary Mr. their Zion. I don't. Okay, which means na Igbo organization oh, not just chọọ ịga ụka ka na ọ na-akwa mama ụka ụgwọ kwesị gwụọ m isi ụdị ụgwọ ewe na ewe. Ego ya adịrịrị involve. You get. Oh, okay. Uh -huh. So even you as Ebonyi son like this, mm. make invite to come to my church and perform for free. Will you come? Na nwa Because why Ije Abia the place is because of your fans, not at the church and. with your influence a lot of people will still come, come to the there. church and here you get aya sị nke onye nke abịakwara here taa this one wey Ebonyi son go there I'll begin to go that church eh okay ọ bụ na mamuka there because of the grace go mamuka there again mba the grace her for once okay ọ bụ na mistibu Zion because of the grace the grace digaziri mistibu once the grace odigari again ka ọ nọruru there the grace awọkụrụ Okay, after James Brown gachara Zion, If James Brown na Zion again. Mba. After Destiny Zico gachara Zion, if James Brown na ifuru Destiny na Zion again. Mba. And that simply means that the business eh, may go expire. He, he was invited to come and perform. And For the person, to see them. Uh -huh, oh, okay, before you could see a celebrity na grace but the person na church. Yeah, no, na worship the uh, steady and only the grace eh, dịka the grace na-akpata ya bụ JPAC ah, cheki grace ọkpụta JPAC ojiwe nke native dog mba mbọchị o jere na na man pass man chọọ inye ha shek the man na-ewepụgoro aka Okay. imagine onye na-agwọ ọgwụ na-eriji ya onye na-egbere chukwu eh, and the seminal grace kpọjiri ya n'ebe Okay, unless maybe na the grace emego expire sha okay now go on the road na-ekwego ọnụ ịga which I am a living witness so now which means adibi na mfo gị na na ị gaba that place na ndị mmadụ ga-ejikwa gị ma na mama pas ma ebonyi shon ịfụna e ya broda ọga tu pipa gara go zion they will know agbamakwụkwọ ah, m na akwụrụ gị ụgwọ o no no no no no i am a living witness and before god and man i'm not saying it to please anybody or to downgrade anybody yeah. and i'm not against uh, zion yes, or anybody I know, I know. but i said i've been invited two times by members of zion to come and perform in zion two times but na money but the price no so which is in agwam now any any celebrity got that place abure any celebrity price that bakwara mu echi i will go I send oh, a message. And any other church you make me invite, I will come and entertain the people of uh, oh, God. God. Oh, even check what about any celebrity got there, all because of the price that back had you got there. Got there, no. Or unless anybody starts near a member goes if you are a member of the church you should be going there yes every day every sunday na ga there eh. but na na ga once in a while mo once in one year mo once in one once in six months and this is normal in a layman understanding i question what here now it's a business the person is coming to boost the church, church. to and collect his own because money influence and boost himself uh, okay brother go think uh, as ebonyi son mmadụ divine inviting a uh, certain place a lot of people will come there because of you. Emeje Park and ask me about your son. Why can't I go to eh, Ebukobi Church and receive grace? So grace abi e ya kemere ya. Akwọrọ ụgwọ were bịa see picture nọrọ na Kakapo. No nọrọ na wute Ebukobi na gosi nọrọ Jee Park si nọrọ. So Jee Park akwọrọ ụgwọ ụgwọ na-asị m ọbịa nara free grace But ọ gị wee nyere They give you money na-asị m ọbịa ịpụta na-acha atị m si m ọbịa ọzọ better I go to Zion and collect my own grace. So grace how that thing. They back on where grace you join native doctor. Akpari ya to that extent. Okay. Ọ̀fọ̀ ya nọ eri ọma dị kwe ya n'aka. Like ụda nọ na ụda ọma dị kwe n'aka na nyọ ga. Mbanụ mbanụ. Kwanye ozugbo gị na mba ma. Ọ na-enye ịtọkwa nna. Nwa ọgụ ọgụ egwu egwu egwu. But ọ na-enye man pass man aka man pass man na-eme asọ. Because uh, okay. no, grace is not. Uh, na dey hear am dey say na na don hear am. Una wey be say if I do something Now go to come under my comment section. Now comment upon San, son, upon your son. Benefit of a blogger is to encourage you to let you know the things you have not known. Oh, yes. So it is left for you to believe. If you did not believe, it's left for you, mm. you too. So it's just a very common something. Okay. So you should push not be forcing somebody to believe what the person did not. Uh, okay. Oh, my country has me project park and the grace of God needs to Zion park of ma. Me, I should come to Zion. They will see me. The grace Zion of tomorrow. God might be in Zion, but you might not tell me that because a social celebrity is in Zion, I should come to Zion. Okay. Me myself in Zion, I go for show and they did not prize not enter. Now here, them now. And you know go. Even when I was sick, they said I should come to Zion. Uh-huh. Uh -huh. And then I will be healed. Uh -huh. Ah, they said I need to go to healing, no ogu, candroma, uh-huh. the treatment and everything. Uh -huh. And to God be the glory of Kofu na woke ebicha. Without going to Zion. in Ina if kwa na woke the shop. Oh my god, no one has asemam mm-hmm. da Zion na na omi ya kota na Zion na je package be Zion. If na sunu ego na akwunde ego they will come and show their face. If they are na onye nke abụ na price ada baro that's why you no go there because ọ bụ na grace of god na work like that why won't they be called before james brown or may advice. o change Change? ya james brown oyibo you na-agụ ka. mba i don hear am thank you and remembrance use your sense this twenty twenty four. this twenty twenty four no gree for anybody this twenty twenty four wey you see kpochiri just kpochiri. Eh?